Onye eze anyị bụ nwanne nna m. Our king is my uncle. Onye eze anyị bụ nwanne nna m. Our king is my uncle.